ụmụnne m n'ime chineke ka udo nke chineke nke udo niile dịnyere unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tona eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry ka okwu a si eru unu nso site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime ịbara ime olugoro nke dị n'ime na ọyọ steeti ka oziọma si eru n'nso n'oge dị ugbu a ọzọ ka udo nke chineke na amara ya bara n'ụba n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem na ịga n'elu n'ụbọchị nke taa anyị ga-atụgharị uche wee nweta ngọzi nke chineke site na ileba ya na akwụkwọ oziọma dịka mata udere oziọma matiu isi nke anọ ga-agụ amaokwu nke iri abụọ na anọ wee isi nke asatọ amaokwu nke iri isii iri na isii wee na iri na asaa na mbụ ka isi nke nọ amaokwu nke iri abụọ na anọ ọsị akụkọ ya wee jezuo na siria dum ha wee kutara ya mmadụ niile arụ na-adịghị mma ndị ọrịa dị iche iche na mmekpa arụ dị iche iche na-ejisi ike ndị mmụọ ọjọọ ji ha na ndị ọnwa na-eme ka anya ghara ịdị ha mma na ndị akụkụ anụ arụ ha nwụrụ anwụ o wee mee ka arụ ha dị ike ka anyị gụkwa matiu isi nke asatọ amaokwu nke iri na isii na nke iri na asaa ọ ma mgbe o ruru anyasị ha kụtara ya ọtụtụ mmadụ ndị mmụọ ọjọọ ji o wee were okwu ọnụ chụpụ ndị mmụọ ahụ meekwa ndị niile arụ ha na-adịghị mma ka arụ ha dị ike ka okwu ekwu site n'ọnụ aịzaya onye amụma wee mezuo si ya onwe ya nara nyanya niile bụrụkwa ọya niile anyị ka chineke gozie okwu nke ka anyị nwee nghọta pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen na ịga n'eru na ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi okwu anyị ga-abụ omecha ncha jizọs omecha ncha jizọs na-abụ isi okwu anyị jizọs anyị bụ omecha ncha dịka okwu ọnụ anyị si wee dịka isi okwu anyị si wee na-egopụta n'ụbọchị nke taa ọ dịghị ihe nyere chineke anyị n'omume o kere n'igwe ka ụwa ọ na-azọpụta ọ na-agọzi sọ naanị ya bụ ekwu eme sọ naanị ya bụ ọka o buru ụzọ sọ naanị ya na-ekwu okwu bịa na mmezu ike niile dị n'ọbụ aka ya na bụ chukwu nke pụrụ ime ihe niile ọ dịghị ihe ọbụla nke gbara gharị ihe o kwuru ka ọ na-eme ekweme bụ aha ya mgbe jizọs bịara ọ sị na ya na nna ya bụ otu ihe niile ọ na-eme ọ sị na nna ya kwadoro o wee bụrụ anyị ihe ọṅụ na ndị ọbụla nwere ntụkwasị obi ma ndị ọbụla kwenyere na jizọs ndị ahụ o nyekwara ha ikikere ọbụla dịka o siri gwa anyị n'akwụkwọ jọn isi nke mbụ amaokwu nke iri na abụọ ọsị na ndị nke nabatara ya na ndị nke a ka onye nikikere ikikere iji wee bụ ụmụ chineke ọbụladị ndị nke kwenyere na ya efu na ndị niile kwenyere na kraịst nwere ikikere iji wee kwuo okwu ọbịa na mmezu iji wee nye iwu enigwe akwado dịka jizọs anyị si na-eme ihe a chọrọ ikwu maka taa bụ ndị nke ọ gwọrọ ọya n'ihi na tutu ọ bịa onye ama ya ekwugo okwu banyere si na mgbe ọ ga-abịa na ọ ga-eburu e, onye abụọ atụrụ nke chineke nke ji chụọ aja ịnapụ mmadụ na mmehie na ịgwọ nyanya niile nke na nke ekwensu maọbụ nke njọ wetara n'etiti mmadụ mgbe ọ bịara efu na o nweghị nyanya ọbụla nke kwudosiri n'ike ma nke kwudosiri n'ihu ya ndị ọbụla nwere ahụ na-adịghị ike ma ndị isi kwa ndị ngwọrọ ma ndị ekpenta ma ndị ahụ a na-ezughị oke sọsọ naanị ukwu ọnụ ya ka o ji abara ndị mmụọjọọ mba ha esi na-arụ onye ahụ pụọ ha esi n'etiti ndị ahụ pụọ ndị kpuru isi o mere ka ha fụọ ụzọ sọsọ aka o bikwasara ha n'anya ndị ọ gwara okwu ndị aha laa fụ ụzọ ndị nke dara ngwọrọ ndị nke nwụrụ anwụ sọsọ naanị ukwu ọnụ ya ka o ji eme ka ndị a niile nwere onwe ha ọ bụrụ imecha nche onwe ihe o mefọrọ otu o nweghị ihe onye bịakwutere n'ihu ya gbara aka ngozi wee laa ọbụla dịbe nke be anyị na-asị na ọ bụ na ọ chọọ na ọ ga-eme ka na dị ọcha ọ sị na ya chọrọ n'ihi na ebumnobi ya bụ ka onye ọbụla nwee ngozi ebumnobi ya bụ ka onye ọbụla n'udo ebumnobi ya bụ ka onye ọbụla nwee iru ọma n'ebe chineke nọ n'ebe mmadụ nọ ebumnobi chineke na ebumnobi jizọs ji wee bịawa bụ ịgbapụta mmadụ na mbibi nke njọ na ekwensu kere e-, e, ji agbụ wee kee mmadụ katakpọ ọ chọrọ ka inwe ọgwụgwọ nsọ pụrụ iche ọbụla dị site na ya ihe nke ị nwere ee gị ka na-agwa gị onye na-ege ntị ọ chaghị mma arọ n'ule nyanya ahụ ji ndị dibịa n'olu ije gwerena ma ọ bụ ebe ọ bụla ya na so naanị gị kwere nwoke nke o jikwute na ọdọ mmiri nke besaida ya gị na akwụkwọ jọn isi nke ise nwoke a si osi nwoke chọrọ ka ịdị ọcha chọrọ ka ị arụghị dị ike onye nke a bido kọwaa akụkọ ya jikwu bụrụ onye na-enweghị mmadụ ya jikwu nọdụ na arọ bukata bụ karịa nne onweghị onye na-ajụ ese nwe nke ọsa na ọ bụghị aka ya na-ekwe ihe na-ajụ gị bụ ga ị chọrọ inwere onwe isi n'ebe a lawa o wee si nwoke si n'ebe a laa chịkọrọ ute gị na ngwongwo onye si n'ebe a laa arụwedị nwoke a ike mgbe o bere na ili lazarus lazarus si n'ọnwụ bilie mgbe o jiri si na bepita ọgọ ya nwaanyị bụ onye ịba ji arụ na-adịghị mma sọsọ naanị okwu ọnụ ya ka o ji okpelite mgbe o na be jairọs ade nwanyị nke nwụrụ anwụ ọ kpọlitere ya n'ọnwụ sọsọ naanị okwu ọnụ o doghị anya na onweghị ihe ọbụla nke jizọs anya na-apụghị ime ya bụ omecha ncha ọ naghị emefu otu n'ime ndụ gị n'ọnọdụ ịnọ kọsara ya jizọs daa n'iru ya wetugo onwe gị n'ala ọ ga-emere gị ebere ọ zọpụtawo ndị ochie gara aga nke gị agaghị abụ ihe ya taa akpụ n'iru ya naanị gị were okwukwe bịa ị ga-afụ ngọzi pụrụ iche naanị gị were okwukwe bịa ị ga-afụ nzọpụta pụrụ iche ma nke kachasị nke bụ na ọ bụ so naanị ngozi ya ọ bụ na ịnabata ya n'ime ndụ gị dịka onye nwe gị na onye nzọpụta gị ọ ga-ezi gị ụzọ ndụ ọ ga-ezi gị ụzọ ngozi ọ ga-ezi gị ụzọ mgbapụta ọ ga-eme ka gị na onwe bụrụ onye nwere ngozi wee na-ekewanye ngozi nke anyị ndị nke na amata gị n'ihi na chineke hụrụ nwa n'anya nke ukwuu wee nye anyị ọkpara nke ọmụ ọhụrụ naanị ya na onye ọbụla nke kwenyere na ya agaghị anwụ kama ka onwe ndụ ebighị ebi ihe a elu na atụmatụ chineke o ji wee nye anyị jizọs mgbe ọ bịakwara anyị ọ na ya bụ eziokwu na-abụ ihe na-abụkwanye ndụ ndị nke so enyi efughị ụzọ na ndị otu ha ndị ụmụazụ ya niile mgbe ochie Ọbara dị mgbe jizọs akpọdere n'obe ọnwụọ bilie welaghachi n'eluigwe ndị niile ndị a ji ike nke o nyere ha wee na-aga ozi wee na-eme ihe arịma na ihe ịrịba ama dị iche iche ha kpọrịtawa ndị nwụrụ anwụ maka mgbe Pita gara na nke dokas mgbe Dọkas nwụrụ akwụkwọ alụ ndị ozi ọ kpalitere n'ọnwụ ha mere ka arụ dị ike nye ndị arụ na-esighị ike dịka etu jizọs si wee mee ọ bụrazi ilezi ya n'ụwa anyị nke taa ndị nke na-akpọku chineke n'ime mmụọ na eziokwu bụ ndị nke o jikwara ngwa ọrụ na ihe ịrịba ama dị iche iche n'ebe dị iche iche ha na-adọpụta ndị ịnyịnya ha na-eme ka ndị kpụrụ ise ụzọ ha na-emekwanye ka ndị na-enwetaghị onwe ha bụ ndị nwetara onwe ha n'ihe ndị a niile o doghị anya na chineke anyị bụ chukwu nke na-ekwu ọbịana mmezu na chineke anyị na jizọs anyị bụ omecha ncha etu a si nye ndị ya niile ikikere ịbụ ụmụ nke chineke na-elụkwa n'ọrụ dị ka o siri ekwesị maka ọ na onwe gị ga-abụkwana onye nwere ike ime nke a ọbụna iwere ndụgo nyefee kraịst tụbọrọ ihe niile ọ ga-eme ka ị bụrụ otu onye n'ime ndị na-ejere ya ozi ma ihe ga-ebugodo ụzọ nabata ya dịka o wee kwesị na dịka osi wee kwu n'okwu ya ike ewee baa gị hụlata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a si ya na ịnabata gwe na-ịchọgo ịnabata ya ka o were dị ike ma rụkwa ọrụ n'ime ndụ gị na ekpere chineke chineke nke pụrụ ime niile lee ndị oru gị ndị a ndị ụlọgara isi na ndị nke nụrụ okwu gị n'oge dị ugbu a onye nwe anyị dịka nkwa nke ị ndị nke kwere na gị ga-apụ iche bụkwa ndị nke ya enwe ngosipụrụ iche na ike pụrụ iche mere ndị a dịka isi wee dị dịka isi wee kwu ka gbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ teba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị ji okwe wee keta oke na eze gị aha jizọs kraịst onye nwe anyị amen gị onye mere nka unu ga-ejidesi ike n'ego okwu nke chineke ijisi ike na ekpere na ndị nke kraịst unu hụkwanye akwụkwọ mgbanwe ma ọ bụkwanye ajụjụ ụnụ ga-enweta n'igwe okwu 08132900111 ma ọbụkwana 08056719493 ka udo nke chineke nke chezidone dị nro n'aha jizọs kraịst onye nwanyị amen